ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo niile dịrị unu n'ebe ọ dị ukwuu site na jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m ezinwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu site na ụlọ ọrụ ndị life word radio ministry aka na ndị baptizim mission association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria ọ bụkwa na ime olọgwu eru nke dị n'ime ibadan na yo steeti ka ozi ọma si eru ntị n'oge dị ugbu a ọzọ ka udo nke chineke nke kachasị udo niile dịrị ọnụ site na jizọs kraịst bụ onye nwanyị emem na ịga n'iru n'ụbọchị nke taa anyị ga-atụgharị uche na akwụkwọ nsọ dịka o si wee kwesị n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'akwụkwọ oziọma dịka luku dere oziọma nke luku isi nke iri na asatọ ga-agụ amaokwu nke mbụ wee ruo n'amaokwu nke asatọ 18 verse 1 8 isi nke iri na asatọ amaokwu nke mbụ wee ruo na nke asatọ o wee tụrụ ha tụrụ ha ilu zi ha na ha aghaghị ikpe ekpere mgbe niile na ịghara ikwe ka ike gwụ ha si otu onye ikpe nọ n'otu obodo onye na-adịghị atụ egwu chineke nke na-adịghị asọpụrụkwa mmadụ otu nwanyị nke di ya nwụrụ nọkwa n'obodo ahụ nwanyị ahụ wee na-abịakwute ya si na-asị kpepute m n'aka onye iro m ma na mbụ ọ chọghị ime ya ma emesịa ọ sịrị na onwe ya ọ bụ ezie na adịghị m atụ egwu chineke adịghị m asọpụrụkwa mmadụ ma n'ihi na nwanyị a adịghị nwaanyị a adịghị nwụrụ nsogbu m ga-ekpepụta m m ya ka ghara ime ka ike gwụsịa m site na ọbịbịa ọ na-abịa mgbe niile onye nwanyị a wee sị onye nwanyị wee sị nụrụ ihe onye ikpe nke na-eme ihe ọjọọ ihe ajọ omume kwuru ma chineke ọ gaghị ekpepụta ndị nke arọpụtara ndị a na-akpọ oku ya n'ehihie ndị na-akpọ ya n'ehihie n'abalị o wee mekwara ogologo ntachi obi n'ebe ha nọ a sị m ụnụ na m ga-ekpepụtakwa ha ọsọ ọsọ otu ọ dị mgbe nwa nke mmadụ ga-abịa ọ ga-ahụ okwukwe n'elu ụwa ka chineke were ebere na afọma ya ngozi ukwu nke a ka onye anyị ngozi nke pụrụ iche na ngọta dị kwesịrị n'ụbọchị nketa na aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi akụkọ anyị n'ụbọchị nkịta ga-abụ jisie ike na ekpere ike na ekpere na anyị lee anya anyị afụ na ụwa nke anyị nọzi n'ime taa enyego ọtụtụ ndị mmadụ ohere nke ike ọgwụgwụzi n'ebe niile n'ihi na ụfọdụ anaghị afụzikwu ọganiru n'ihe ọbụla nke ha na-eme ụfọdụ adagwo mba ụfọdụ ike agwụgwụ ha site n'ihe anya na-ahụ site n'ihe ntị na-anụ sitekwa na ndụ ma ụfọdụ ihe nke a na-agabiga ihe ndị a niile bụ ka e wee napụ mmadụ ngọzi ma ọ bụkwanị nkwadobe nke Chineke kwadoro ndị ya n'ihi na onye ahụ kpọrọ gị oku na mbilite na mmalite mbụ onye ahụ ka dị ndụ akwụkwọ mere ka anyị mụta n'akwụkwọ nke ndị hibru ọ sị na jizọs kraịst bụ onye ahụ taa wee ruo mgbe niile ọ dịghị agharịpụ chineke anyị bụ chineke nke mgbe ochie chineke nke na-adịghị anwụ anwụ nke na-adịghị agbanwe iwe lezi anya iwe na ike na-agwụzi ndị mmadụ ọbụla dịkwu ndị nke kwere na kraịst akọtụmeka nwetara akwa nke aịzaya ọsị na ndị nke na nwere ogologo ntachi obi na ndị nke nọdụrụ na ndị a ka ha ga-agbanwere ike ha ike ọgwụgwụ gị nwee ndidi ka chineke agbanwere ọnọdụ etu ọ bụla ike sikwa gwụ gị mata amata na chineke ga-atụgharị gị ọnọdụ okpukpu iri n'akwụkwọ jub isi nke iri anọ na abụọ na amaokwu nke iri akwụkwọ nsọ mere ka anyị mata ọ sị na na chineke tụgharịrị ọnọdụ jub mgbe o kpere ndị enyi ya ekpere inwe ike ị na-agabiga osi na ọ okpukpu abụọ ihe niile nke ọ nwere tụgharịgharịa ajụ nke pụrụ iche inwe ike ị na-agabiga ihe dị egwu n'ogodo ugbu a asị gị ekpere onye ekpere ma ọ gị gụwa onye ozi nke chineke ma onye nke na-eso ụzọ nke chineke onye nke na-eso ụzọ nke kraịst esi ekpepụtago onwe gị eje ekpere mmadụ ọ chineke ọzago ekpere gị nke eje ekpere mmadụ mata amata na jobu na-ekpe ekpere ọ dịka chineke anụghị ekpere mana Job matara bụ onye okwukwe jidesie ike wee kwụsie na ọbụna dere na Chineke egbu ya na ya ka atụkwasị obi n'ebe Chineke nọ ekwena ka okwukwe gị n'ebe Chineke nọ bụrụ ihe efu ma ọ bụrụ ihe nke laa n'iyi mgbe ị na-abịa n'ekpere bịasie kwudosie ike n'ekpere gị na-aza wee na-abụ mmalite nke mbụ mana ọ na ị na-abịa n'ekpere ekpere Chineke ị na-azị onye mara oji aza ma onyemana bụkwa bụkwana nnọọ ka a atụ ịdị ajụ na mmiri esi na etu okwukwe bụ ihe a na-eme na-eleghị anya n'azụ okwukwe bụ ebe ọsọ a na-agba na-enweghị ike ọgwụgwụ ọbụna dị eri na ịfụghị ihe dịka na ihe nketa ị ejidesi ya n'ike lee ndụ abraham akwụkwọ nsọ si na dị mgbe mgbe onweghị olileanya na oji okwukwe wee jidesi ike emechaa chineke wee nye ya zik lee n'okwukwe ka rehab ji wee gba ndị ndị ndị ndị ụmụ Izrel ndị nke gbatara ọsọ na be ya wee sị ha ha echefukwala ya jidesi ike na ekpere bụ ihe anyị na-ekwu anyị ma na ị na-ekpe ekwena ka ajọ onye ahụ napụghị ike ekpere gị na ekpere bụ ọgwụ ndị nke chineke gwọrọ a na-agụ egwu si na ekpere bụ ọgwụ ngwọrọ jidesie ike ndị nke na-agwọ ọgwụ na-aga ebe dị iche iche ha anaghị eje n'ala azụ echi ha chụọ àja nke a nwanne echi ha chụọ nke ọzọ asị ha weta nke asị ha weta nke ha ka na-eweta na-eje n'ihu ogologo ntachi obi ka eji anapụta chineke ihe lekena ihe mere n'ebe anyị gụpụtara nwanyị aga nwanyị di ya nwụrụ na-aga mgbe niile na ejikwu onye nke na-eme ihe ọjọọ onye ọkaikpe na-amaghị chineke na-anaghị atụ egwu mmadụ mana mgbe ọ bịa jigidezi jigide jigide jigide onye ewesị mba na ọ bụla nye nwaanyị ihe ọ na-ayọ na ihe ọ chọrọ na nwaanyị nke a achụpụ ya n'ụlọ o wee mere nwaanyị a dịka o si wee chọọ kraịst wee na-eme ka anyị mata na ọ bụ na ndị dị ọjọọ mmadụ nke ifu mmadụ nke nke na-eme ihe ọjọọ ga na-atụ egwu mmadụ ya eme nke a ọ bụghị maka na na ọ masịrị ya kama na ọka nwaanyị a kwe nwere mmiri iko o wee nwaanyị a ikpe dịka o wee kwesị ọ si chineke nke bụ chineke n'ezie chineke nke kere gị dịka mmadụ chineke nke wepụtara nwa ya ọ bịa nwụọ ọnwụ taa afụ maka gị ọ gara imere gị ihe ndị a niile chineke ihe niile gbasara gị chineke esetụrụ ugwe ihe niile gbasara gị chineke mebi otugwa na mmezu ị ga-afụ ọganiru ị ga-afụ ịdị mma ị ga-afụ iru ọma ị ga-afụ ihe nketa nke kwesịrị ndị nke kraịst ị ga-afụ ọganiru pụrụ iche jidesi ike na ekpere n'ihi na mgbe na-adịghị anya chineke ga-aza gị ekpere mgbe na-adịghị anya chineke ga-enye gị ihe ahụ ị na-ekpere ekpere ilegharị anya ọzọ ị ga-achọzi ndị iro ahụ ị ga-afụ ha n'ihi na onye ahụ na-egbu ọgụ egbugo ọgụ onye ahụ na-eme ka inwe enwejibigo oke echetagwu gị chineke ga-echeta gị ekpere gị ya bụ ihe a zara aza nke ikpere na mbụ nke ikpere n'ụtụtụ nke ikpe n'ehihie na ikpe n'abalị chineke chịkọrọ ha nche niile ọrụ zaghị ekpere ị etegharị egwu ọnwụ ị ga wee sị mgbe chineke tụgharịrị ajụ na ọnọdụ nke ndị nọ n'uru ị ga-achị ọchị karịa ọchị nke ya achị bụ nke ọchị nke amụhe ọ bụghị ọchị dịka ndị ara na-achị ọ ga-abụ ọchị nke udo ọchị nke amara ọchị nke ịdị n'otu ọchị nke ịpụ na mmehie ọchị nke ịpụ na nya ọchị nke ịnwere onwe gị na ọchị nke ekwudosi n'eziokwu na ezi omume na udo nke chineke ma ọ bụ na enweghị nke a ịma na ịnọtabe jizọs kraịst dịka onye nwe na nzọpụta gị n'ihi na oge enye gị ntachi obi na ekwudosi ike na ịnatawo jizọs kraịst dịka onye na nzọpụta ọ bụrụ ebeghị nke a ka anyị si na nke a wee malite hulata isi n'ebe ọ bụla nọ n'oge dị ugbu a besara chineke kọsara ya mm, njọ gị kpepụta onwe gị kwupụta mmehie gị ka chineke wee nkwasa ngọzi gị n'isi gị n'oge dị ugbu a hulata isi n'ebe ọ bụla nọ n'oge dị ugbu a chineke anyị onye nke pụrụ ime ihe niile lee ndị olu gị ndị a ndị weliri aka ha na ndị kpulatara isi n'oge dị ugbu a ị na jizọs kraịst dịka onye nwe ha na onye nzọpụta ha onye nwaanyị mere ha ebere kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ deba afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke esi n'ike na-aba n'ike na amara gị na-aba na amara mee ka ha bụ ndị nke ya eketa oke ọbụnadị na ndụ nke na ndụ nke keje ivene mere ha ebere dịka isi kwekwana nkwa n'okwu gị n'ihi jizọs kraịst bụ onye nwe anyị eme mere nke a ekele dịrị chineke n'ihi na ụbọchị dadịla abụrụgo ụbọchị ọma na ụbọchị nzọpụta gị mata na n'okwu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry adakwala mba n'ekpere adakwala mba n'ego akwụkwọ nsọ nke chineke na nghọta ya na ịmụta ihe karịsịa ị ga-afụ mmeri pụrụ iche unu nwee akọ mgbaama ekpere ma ọ na ajụjụ ọbụla unu ga-enweta n'igwe okwu 08056719493 ma ọ na 08132900111 ka udo nke chineke dịrị ụnụ nke udo oke n'aha jizọs kraịst onye nwe amen